Taịtọs isi nke atọ na-echetara ha ka ha na-edo onwe ha n'okpuru ndị isi n'okpuru ndị nwere ike ka a na-ekwenye ekwenye ka a bụrụ ndị edoziworo ịlụ ezi ọlụ niile ọbụla ka ha ghara ikwulu onye ọbụla ghara ịbụ ndị na-alụ ọgụ ka ha nwee obiọma na-egosi ịdị nwayọ niile n'ebe mmadụ niile nọ n'ihi na anyị onwe anyị bụrụkwa ndị na-enweghị uche n'oge gara aga ndị na-ekwenyeghị ndị a na-eduhie ndị bụ oru agụ ihe ọjọọ na ihe ụtọ dị iche iche na-ebi n'obi ọjọọ na ekwuru ndị arụ na-akpọrịta ịba anyị asị ma mgbe e gosiri obiọma nke onye nzọpụta anyị Chineke ya na ịhụnanya ya n'ebe mmadụ nọ o siteghị n'ọlụ dị iche iche a lụrụ n'ezi omume nke anyị onwe anyị lụrụ zọpụta anyị kama dịka ebere ya si dị site n'ọsịsa nke ịmụ ọzọ na nke ime ọhụụ nke mmụọ nsọ na-eme onye ọ wụsara anyị n'ime akụ ya niile site n'aka jizọs kraịst onye nzọpụta anyị ka ebe e were amara ya gụọ anyị na ndị ezi omume ka anyị wee ghọọ ndị nketa dịka olileanya nke ndụ ebi ebi si dị okwu a kwesịrị ntụkwasị obi ana m ezubekwa ka ị kwụsie okwu banyere ihe ndị a ike ka ndị kweworo okwu Chineke wee tụkwasị uche n'ịbụ ndị isi n'ọrụ ọma ihe ndị a dị mma bụrụkwa ihe bara mmadụ uru ma na-eze ajụjụ nzuzu niile na osisi ọmụmụ niile na esemokwu niile na ịlụ ọgụ niile banyere iwu n'ihi na ha bụ ihe na-abaghị uru na ihe efu jụ mmadụ nke na-arụ otu mgbe e dosiri ọdụ nke mbụ na nke abụọ ebe ị matara na atụgharịwo obi mmadụ dị otu a ọ na-emeghekwa ebe ọ bụ onye mara onwe ya ikpe mgbe ọbụla m ga-ezitere gị atemas ma ọ bụ tikikos were ịnụ ọkụ n'obi bịakwute m rue nikopolis n'ihi na n'ebe ahụ ka m zubewuru ịnọgide na mgbe oyi were ịnụ ọkụ n'obi dupu zinas onye iwu na polos n'ije ha ka ihe ọbụla ghara ịfọdụ nke ha na-enweghị ka ndị anyị mụtakwa ịbụ ndị isi n'ọrụ ọma igbo mkpa na-akpa ụmụnna anyị ka ha ghara ịbụ ndị na-amịghị mkpụrụ ndị niile mụ na ha nọ na-ekele gị kelee ndị hụrụ anyị n'anya n'okwukwe ka mara dịnyere unu niile